ala nwere nsọ ya emerụkwana ala ala nwere nsọ ya emerụkwana ala ala ala ala wịhụnanya e ala o ala o ala wịhụnanya ala nwere nsọ ya emerụkwana ala ala nwere nsọ ya emerụkwa n'ala e ala e ala e ala wụ ịhụnanya e ala e ala e ala wụ ụmụnne m na ụmụnna m ndewonu ụtụtụ ọma nọ n'ụbọchị pụtara tata ala anyị ala ụga amaka ọmafọhọ gịnị ka m ga-eji wee kelee onye kere anyị karịa ịchị ọchị inwe aṅụrị na mkpọkụlọta ụmụnne nwanne ewe ihe etighi nnu manya a na-atọ ụtọ ọtọfọhọ nwanne atọfọhọ onweghị ihe tọrọ ka nwanne ma emeta ya ọfụma so asị m ka m gbara unu egwu etitere m n'ụtụtụ egwu na-agụ m m si m agba small bifo mba ọrụ mana n'ime egwu ahụ enwere important ihe na-eme ka m na-agba egwu a egwu na-enye m aṅụrị everything dissolved into nothingness m sị na ama eme live video unu anụgo na ihe a na-ekwu ije kọt n'ihe a ka m na-agba egwu obi m si si wepụ ihe niile a nọọ ihe mere n'ime ụlọ and onye m na-ekwu maka ije kot achọrọgo bata na grup anyị <laughs> bata na grup anyị mebi mmekọ nwanne na-atọ mebi onidere ịhụnanya so aga m ewepụ maka kọt ka nwanne wee wụrụ ntọala ka ịhụnanya wee wụrụ onye mbụ ihe onye kwuru ya arịa so asị m akọwara unu na tata ka echeta ụbọchị ịhụnanya ụbọchị anyị na-echeta na nwanne ewe ihe etighị ihe ma ya na-atọ ụtọ ka anyị chịkọlọta ka anyị bịa tugeda wee chụpụ ihe ọjọọ dị n'ala onye meghere nnyaahụ chenji ya taa ya adị mma o hụ mama kwuru okwu sị ọkwụlụ edere ede ọkwụlụ bụ ihe a na-edebere ụmụazị mm. onye emezi n'ihe ọkwụlụ onye emezina ihe a na-edebere ụmụazị onye ekwuzi n'okwu ọjọọ onye abọzi na mbụ kọsụ a na ọda bikonu ka anyị chịketa onwe anyị bịa ụmụnne ka anyị tinye ihe dị mkpa n'ala anyị ga-enyere ndị enwe ha ndị na-ekwupụrụ ha ndị enweghị ka ọha ha aka anaghị m ekwu maka ego ana m ọrụ m ọrụ dị n'obi ihe gbasara obi ihe gbasara ịhụnanya ka anyị chịkọlata ọnụ chịkọlata ụga mara na anyị ncha ụmụnne onye merụ n'ala maka na ala wee ịhụnanya ala ụga amafọhụ kanjenu kanjenu kanjebe ala kanjenu kanjenu kanjebe ala nwanne m ala wee ịhụnanya emerụkwa n'ala ala we ịhụnanya emerụkwa n'ala o ala ala ala ịhụnanya ka imenụ nwanne ka ọ na-atọ ụtọ onweghị ihe tọrọ ka nwanne ma emete ya ọfụma ụmụnne m siwepụ iwe siwepụ o mbụ mana a ga na-eme argument maka ọ dị mma iwu ndị nwere ụbụrụ onye kwute nke ya ekwute nke ya emetụ nwa obere argument weta ịhụnanya wee mụta ihe na ya na-amụta ihe na debate ọ ihe chukwu ji wee nye anyị different different minds ọ dị mkpa akwuo ihe kwupụta onye ọ na ka o si dị ya n'obi amụta ihe n'ime inwe argument adịghị njọ ọ dịghị nji inwe argument nwee ezigbo debate eh, anụ different views amụta ihe na very important for existence anyị na ije kot adịghị bad ma ọwụ na eje ya ọfụma maka ọwụ na ụnụ chakata ịtra anyị ka e edezie ya awụ na ọ na-ahịa ahụ ejekwu ndị a kụziri etu esi eme mana achọghị m ijezi kot onye a wụ onye ụga oke anyị ga-edozi ya ebe a ọsị ndo ma ọ sịghị ndo ma o wechie o were ihe o kwuru ma o ihe o kwuru ọ dịghị m ka enitin ngụwa ha egwu m ihe niile ghọọ ikuku otu o si dị m ebido ngụwa egwu m n'ụtụtụ agbawa egwu m today then ihe niile dissolve into nothingness i love you all love to you always love to all always